AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa obi igbo ya dịrị gị na mma ana m ekele gị n'ụbọchị nke taa ana m asị ka chineke mee anyị niile mma amaara m na ihe na-agakwara anyị nke ọma otuto dịrịnụ chineke onye mere ka ihe ndị a na-adị mfe n'ime ndụ anyị biko anyị abịala ọzọ n'ihe omume anyị nke ụbọchị nke taa isiokwu ahụ nke anyị palitere abalị abụọ gara aga bụ ịchọ ụzọ anyị ga-esi wee gbanwee echiche nke obi anyị anyị na-achịkọta ya ọnụ n'ụbọchị nke taa gị onye na-ege ntị lee anya achọrọ m ime ka anyị mara sị na ọ dịghị mgbe Chineke kewere gị lee anya n'azụ ihe ahụ nke ị chere na ịnweghị dị ntakịrị ana m eme ka anyị mara na ihe nke dị gị n'ime karịrị ihe ahụ ị chere na mgbe gara aga ọ dị otu nwokorobịa bịakwutere m ile nwa okorobịa anya ị gaghị ekwe na ọ dị ihe ọ ga-enwe ike mee na ndụ a mgbe o jikọsachara m mkpa ya na ọ chọrọ ịgụ akwụkwọ ma jụọ ya otu o sikwanụ na-akwado ya sị m na ọ dịghị nkwado ọ bụla ya meberela mgbe ya kwesịrị ile ule nke eji aga ụlọ akwụkwọ na ahụ ọkụ mere ya ya eleghị ule ahụ amaghị m ihe m ga-eme ma bịa nye ya nkasi obi nyechaa ya nkasi obi anyị abịa kparịta ụka ị maara na nwa okorobịa nọ na gburugburu ahụ ebe ọ maara na ọ dịbeghị ihe nke o ji n'aka o ji aga ụlọ akwụkwọ nne ejighị nna ejighị ha emee na okenye ihe o mere bụ ya chọrọ ntakịrị ihe nke ọ na-eme gịnị bụ ihe ọ na-eme ọ bịara soro ndị na-arụ ụlọ ụbọchị ọ dabara na a ga-eteji ụlọ ya esoro ha were ihe eji eteji ụlọ na-eteji ụlọ ngwa ngwa ọ na-eme afọ abụọ a nwaokorobịa lọghachiri bịa kpọm sị m na ya ejikerela ịga akwụkwọ si ya n'ụzọ dị otu ole ya sị na kemgbe ahụ ya na-arụ ntakịrị ọrụ a na ya na-edokọta ihe ọ bụla nke ya nwetara ugbu a nwaokorobịa nọ n'ụlọ akwụkwọ mgbe na-adịghị anya ọ ga-agụcha akwụkwọ bụ ihe nke o chere bụ ihe chineke kwadobere ya na ndụ ebe ọ na-ele anya ịgarụ n'ihi na ọ hụrụ na ụmụ ibe ya bụ ndị na-agbalị n'ụzọ dị iche iche inyere onwe ha aka ihe ka m ji na-eme ka anyị mara sị na ọtụtụ dị otu ahụ dị ndị na-agbalị ike ha ịchọ ụzọ ha ga-esi wee nyere onwe ha aka nyere ezinụlọ ha aka n'iji ikike ma ọ bụ onyinye nke ha hụrụ n'ime ha n'ihi na nwokorobịa lere onwe ya anya na ya bụ onye nwere ụvụrụ nke a ga-eji akụzie ihe n'ụlọ akwụkwọ ya ghọta ya ma chineke site n'ụzọ dị otu a mee ya bụrụ onye bara n'ụlọ akwụkwọ n'ụbọchị nke taa bụkwa onye na-ele anya imecha mgbe na-adịghị anya nwaokorobịa anyị na-ekwu okwu ya rụrụ ọrụ ahụ naanị afọ abụọ mgbe ahụ ka ọ bịara lee ule nke mere ka ọ bụrụ onye ga-enwe ike ịba ụlọ akwụkwọ mahadum ọtụtụ ndị a anyị na-ahụ anyị na-eche na ihe na-agara nke ọma n'ụbọchị nke taa ọ dịghị onye tetara n'ụra ihe ebido gawara ya nke ọma ọ bụghị ọtụtụ n'ime ha si n'ezinụlọ nke e nwere ike ịhụ asị ee ihe ọbụla mmadụ chọrọ n'ezinụlọ a ọ ga-enweta ya ọtụtụ n'ime ha bụ ndị nwetara onwe ha n'ọnọdụ ka njọ karịa nke mụ na gị hụrụ onwe anyị n'ụbọchị taa n'ihi ya ana m eme ka ị mara sị na ọbụna nwoke ahụ nke mere ka amerịka ebe mụ na gị na-achọ ụzọ anyị ga-esi wee mara ya n'ụbọchị nke taa a na-akpọ abraham lincoln ndị maara abraham lincoln mere ka a mara sị na ọ bụ akajara mmadụ ọ dịghị ihe eji eme ma ị na-ele ya anya ma site n'ihe dị ya n'ime ihe nke chineke tinyere ya n'ime leekwala ọha ka ndị mmadụ ndị nọ n'obodo amerịka n'ụbọchị nke taa na-ezere ndụ ọ bụ echiche nwoke a na ndị dịka ya bụ ndị mere ka amerịka bụrụ ebe ọ bụ onye amabeghị ya ụkwụ n'ụbọchị taa ya dị ya ka ọ nọkwaghị n'elu ụwa nke a ọ bụ ya ka a na-agwa anyị a mere ka a mara sị na nwa okorobịa bụ onye ọbịa ilecha anya ga chịa ya ọchị ma ọ dịghị mgbe o kwere ka ihe ndị a bụrụ ihe nke ga-egbuda mmụọ ya n'ihi na ọ hụrụ na ọ dị ihe chineke tinyere n'ime ya na-adịghị n'ime ndị ahụ ndị na-achị ya ọchị ya ka anyị ji na-atụgharị uche n'ụbọchị nke taa m na-eme ka anyị mara sị na mgbe chineke na-eke gị ọ kpachapụrụ anya kee gị ekwela ka ị laa n'iyi ekwela ka ohere ọma nke chineke nyere gị ji ebi ndụ bụrụ nke etufuru nke efu ọ dịbeghị mgbe akụkọ kọrọ anyị sị na ndị a bụ ndị na-ebighị ndụ nke ọma mgbe ha nwụsịrị akpọghachi ha na ndụ ka ha bịa mezie ihe nke ha emezighị nke ọma ọ bụ maka ga-ede akụkọ nke ahụ ma ugbu a ọ dịbeghị nke anyị hụrụ biko ekwela ka ị tụfuo mgbe gị ịchụgharị ihe ndị ilere anya na ị ike ime ihe ahụ nke ị nwere ike ime ka m na-achọ ka ileba anya n'ime ya n'ụbọchị nke taa ọ bụ ya ka Chineke chọrọ ka ị were dị ndụ n'ụwa nke a elekwala na onye ọbụla anya ọ dịghị onye gị na ya na-ama aka ndị Igbo na-atụ ilu ha sị onye ji ya ghere ya akụrụ ụgbọọrọ biko ekwela ka ị were onye ọbụla mee ihe nlereanya gị ihe ị ga-eji mee ihe nlereanya gị bụ ikike nke chineke tinyere gị n'ime ihe nke dị n'obi gị echiche nke obi gị nwere ike ichepụta gị onye na-ege ntị o nwere otu nwoke a na-akpọ denis Wetley ọ na-eme ka anyị mara sị na ihe ọ bụla nke kwesịrị ịdịkarịsị mkpa na gburugburu ebe ị nọ ma ọ bụ aha ọ bụla nke ekwesịrị ịkpọ gị n'ezie bụ nke gị onwe gị kpọrọ onwe gị ọ bụ ya bụ ihe ndị mmadụ ga-eji wee mara gị nke ahụ na-eme ka m mara sị na na ọ dịghị ihe chineke na-apụghị ime ma ọ bụrụ na anyị tụkwasị ya obi were ikike nke o tinyere anyị n'ime wee lụọ ọlụ ọ dị otu nwoke mgbe gara aga nwoke a bụ onye ọlụ ubi o biela n'ala ahụ ebe ahụ ọ na-akọ ubi ọtụtụ mgbe ruo mgbe o ruru ya sị na ike agwụla ya na ọ chọrọ ire ala ubi ahụ ma mgbe ọ bịara mee ka otu nwoke mara na ọ chọrọ ire ala ubi ahụ nwoke a bụ onye o doro anya ire ala n'ime ihe ndị gbasara ụlọ mgbe nwoke a ji bịa lechaa ala ahụ anya nwoke ahụ kwetara na ọ ga-azụ ya nwoke a bịara bịa nọrọ ọdụ depụta ihe ndị nke ọ hụrụ n'ala ahụ na-eme ka ọha mara sị na o nwere ala nke ya chọrọ ire na ala ahụ kwanụ mara mma nke ukwuu na ala ya dị mma ọ na-eru ihe ma itinye ya ihe na ọ nọkwanụ n'ebe dị nso na ebe enwere ike inweta ndị nke ga-abịa ebe ahụ ịzụrụ ihe ọbụla ha chọrọ na o nwere ntakịrị mmiri nke na-asọ gburugburu ala ahụ nke ga-eme ka ihe ọ bụla etinyere na ya mee nke ọma na o nwere ọtụtụ ihe ndị nke a na-eji eme ka ọrụ gbaa mfe dị n'ime ya na ala ubi a dịkwa nso ebe e nwere ụlọ akwụkwọ na ụlọ ụka na ọ dịkwa mma ibi ebi ma ọ bụrụ na onye ahụ chọọ iji ya mere ebe obibi mgbe nwoke a chọrọ ile ala gụchara ihe a nwoke a depụtara ya kpọnuvu si tụfịa akwa na ya apụghị ire ala o rekwaghị ya n'ihi gịnị ihe ahụ nke o nwere ọ maghị ihe dị na ya mgbe onye ọzọ bịara hụta ihe dị na ya ya nwa ekwetasị n'ezie na o nwere ihe nke dị oke ọnụ ahịa n'ebe ahụ ya gbanwee obi ya n'ihi na ọ bụrụ ọtụtụ n'ime anyị kwa ha ga-ewere obi nke na-ekweghị ekwe wee kwe ka ala dị otu ahụ ma ọ bụ ihe ọma nke ahụ na-erute ha bụrụ ihe nke etufuru ya ka m ji na-arịọ anyị n'ụbọchị nke taa biko ka anyị gbanwee echiche nke obi anyị tụkwasị obi na ihe ndị nke anyị nwere ike ime ihe aha anyị nwere ike ime bụ ngwa ọrụ nke chineke ji tinye anyị n'aka ịlụpụta ezi ndụ nye onwe anyị ma nye ndị ọzọ gị onye na-ege ntị mgbe ị na-eme nke a ya dịrị gị na mma bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kụọra nwanne gị nwaanyị n'ekwentị na 0706 363 7224 363-7224 mara na nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at com at yaho com ma ọ bụ at gmail com awrnigeria at gmail dot com ezi enyi m mara na ị nwere ike ige ozizioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ezi enyi m na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ka ngọzi na amara ya dakwasị ezinụlọ ya n'aha jizọs amen chineke

soro jiri ebe onye ikpọrịrị sụrụ jijeganadereha chineke ga-abịa ọzọ ikpeọhụrụnanaikpe eeeeaazaa ndị enyi anyị ndị Seventh Day Adventist Church Choir ụmụakpara unu emelala abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ekpere anyị mbụ ka ya Chineke bara n'ụba n'aha Jizọs amen na-etufu oge onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị ka chineke nke eluigwe gọzie gị ma nọnyekwara gị ohere ọzọ adịkwarala anyị ịnụ okwu a na-agba anyị ume nke na-eduzikwa anyị n'ime ndụ a tupu anyị agawa n'ihu ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi ikwesịrị ntụkwasị obi iduziela anyị n'ebe niile anyị garịrị n'ụbọchị ndị a n'ihi aha gị n'ihi nkwa gị kwa gbaghara anyị adịghị ọcha na-agazi agazi anyị niile n'ụbọchị ndị a ndị anyị meworo mmehie megide gị na ndị anyị mehieworo mmadụ ibe anyị hichaa anyị ma nabata anyị na amara gị dịka anyị na-aga ịnụ okwu gị ugbu a kwee ka ọ gbaa mgbọrọgwụ n'ime anyị ma duzie anyị n'ime ndụ a n'aha jizọs emen anyị ga-iwere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ samuel nke mbụ isi mbụ amaokwu nke iri na otu samuel nke mbụ isi mbụ amaokwu nke iri na otu ọ si otu a o wee kwe nkwa jehova nke usu niile nke ndị agha ọ bụrụ na ilekwasị anya n'ezie na mweda n'ala nke oru gị nwanyị ọ bụrụkwa na icheta ghara ichezọ oru gị nwanyị wee nye oru gị nwaanyị nwa nwoke m ga-enyekwa ya jehova ụbọchị ndụ ya niile agụba agaghị agakwa n'elu isi ya isiokwu anyị taa bụ ikwu dịka ọ dị gị n'obi ikwu dịka ọ dị gị n'obi dịka anyị na-eleba anya n'ụbọchị ndị a na ndụ ha na n'ezinụlọ ya na otu o si jere chineke ozi n'ikwesị ntụkwasị obi na nkwa ya mgbe nwunye di ya bụ penina mere ka obi gbakee ya mgbe niile ọ nọ n'ihe ize ndụ n'ihe iri uju nke enweghị nwa o chefuru chineke n'ụbọchị nke a ha gara ikpe ekpere dịka ha na-eme mgbe niile n'afọ niile afọ nke a ụbọchị nketa anyị na-ekwu okwu ya dị iche n'ime ndụ ha na n'ihi gịnị ọ gara n'ihu ochie amara chineke site n'ime mmụọ na sitekwa n'ihe a na-ahụ anya wee daa n'ala gwa chineke okwu dị ka o si wee dị ya n'obi n'isi ụtụtụ ahụ n'ihi mgbe elu anyị bụ onye isi nchụaja bịara ebe ọ nọ na-ekpe ekpere ya legide ya legide ya ọ na anụ ihe ọ na-ekwu mana egbugbere ọnụ ya na-aga dịka o kwesịrị Eli wee beja ya si ya n'isi ụtụtụ a ka ị ṅụgbucharala onwe gị na mmanya ọ bụ naanị gị ka a na-emere ememme ịmaghị na ememme a na-abịa na-aga mgbe niile elee otu isi aṅụ ụdịrị mmanya ọjọọ ya ṅụrụ ya elechaela isi ya biko onye nwe anyị ọ dịghị mmanya m ṅụrụ ọ dịghị mmanya oru gị nwaanyị ṅụrụ ọ bụ otu o si dị m n'obi ihe niile ndị m gabigaworola ihe niile ndị nna ahụ ọ bụ ya bụ ihe m ji nwayọọ na-ebusasịrị ya chineke ele ya n'ihi ọnọdụ otu o si zaa elai okwu n'agbanyeghị na ilai kọjọrọ ya elai ya ọ bụrụ na ọ bụ otu ọ dị laa chineke mere gị otu ahụ isi tụsara ya tufuo afọ na-agbagharị ya mụọ nwa nwoke n'ime ịmụ nwoke ya ahụ ọ zụlitere ya dịka nkwa o kwere chineke si dị anyị hụrụ na nwa nwoke ọ mụrụ bụ onye mechara bịa bịa nọchie ọnọdụ na n'ezinụlọ ya n'ihi gịnị ha na kwesịrị ntụkwasị obi ọ bụghị naanị na o kwesịrị ntụkwasị obi o were mkpụrụ mgbe ahụ chineke ji gọzie ya wetara chineke o wetara ya chineke ka ọ bụrụ nke chineke chineke wee mee ka ọ mụọ ụmụ nwoke atọ ọzọ na ụmụ nwaanyị abụọ onye a na-enweghị nwa akpọrọ nwaanyị aga n'ihi ikwesị ntụkwasị obi ya n'ebe chineke nọ n'ihi ilekwasị chineke anya ya enwe nwa nke mbụ nye ya chineke ọ dịghị mgbe ọ sị a ebe chineke nyere na m nke a ka m jisie ya aka ike ma m mụtara ọzọ ma ma mụta ọzọ o nyere ya chineke ovu dị n'obi ịmụ ndị ọzọ chineke hụ otu obi ya si dị nye ya ụmụ nwoke atọ ndị ọzọ nyekwa ya ụmụ nwaanyị abụọ n'ihi ya ka o ji dị mkpa n'ime ndụ ihe anyị na-amụta ebe a bụ anyị kwesịrị inye chineke ihe mbụ na ngọzi niile ndị o ji gọzi anyị n'agbanye oke niile anyị kperela ekpere n'agbanyeghị ndị ọrịa anyị niile mgbe ọbụla chineke gọziri anyị ka anyị bukwara ụzọ wegharịara ya chineke ma ọ bụ n'ihe nkụta ma ọ bụ na mmadụ ọtụtụ ndị mmadụ anọọla ọnọdụ ha na n'ụbọchị taa chineke nye ha ụmụaka ha azụbisi ụmụaka mana ha na-azụbisighị samuel samuel bụ ihe ilere anya otu ahụ ka anyị kwesịrị isi bụrụ ihe ilere anya n'onwe anyị ihe ọzọ anyị ga-amụta n'ebe ha na-anọ bụ mgbe ahụ anyị nọ na mkpa anyị kwe chineke nkwa ya anyị kwere chineke nkwa ka anyị mezuo ya mgbe chineke mezuru anyị nke anyị ọ dị onye gị na-achọ ọrụ bekee taa mgbe chineke nyere ya ọrụ dị mma ya echefuo na chifu ụtụtụ na a na-asị chineke imela mbilite n'ọra ọ wụzi ọrụ m ọrụ m ọrụ m ngọzi chineke aghọzie ihe a na-efe karịa Chineke onye wetara ngọzi ọ bụ ụfọdụ ihe anyị na-amụta na ndụ ha na ọ ga-enyere anyị aka n'ụbọchị taa mgbe ọbụla anyị jisiri Chineke aka ike ka anyị hụdata isi kpee ekpere imeela nna anyị nke eluigwe gị onye na-ekwesị ntụkwasị obi mgbe niile dịka imere mere ya ha na n'ụbọchị taa dịka anyị na-agụta na-akwọ nsọ mmezuoro ndị ọbụla jisiri gị aka ike onye ọbụla nke anya ya na-elekwasị ebe ị nọ dịka ha na n'oge nke a meere ya ka o wee ṅụrị ọṅụ dị ka ha na ka naanị gị wee narachasị otuto ọgbọ na mgbe ị ga-abịa ile ndị gị ọlụ nabatakwa anyị n'ala eze gị n'aha jizọs bụ onye nwaanyị. anyị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ezi enyi m ọma na-ege ntị ka anyị were ohere a kelee nwa chineke tere mmanụ onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ na-agba gị ume ụmụ nke pụrụ gị n'ahụ ka mmụọ nsọ chineke dakwasị gị imeela onye mgbasa ozi na ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa ezi enyi m ka anyị werekwa otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa unu emeela ekpere mbụ ka ịhụnanya Chineke nọnyere unu ma nwanne anyị nwoke onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka Chineke nọnyere mmadụ niile gị onye gere ege ma ndị kwupụtara nọ ka ịhụnanya Chineke bara anyị n'ụlọ ụba n'aha Jizọs amen ezi enyi m mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na-ega mmụ akwụkwọ nsọ Chineke detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke nọnyere anyị niile n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe gboo